ya mbaka nwanne anyị nwoke daalụ ndewo ee aja anyị gbagba agụrụ m aka ebe ma chukwu okike mana ihe kere igbo mere anyị cha ji bụrụ nwanne na-asụ ofe asụsụ agbagolu m aka ebe na ọ na-ewute gị mana ma agwakwa ụmụ igbo saịdị o si ewute gị maka na ekwu okwu arinji a isokwa na onye isi yes ebido mbewa bịawa adoration from park lane ahụmego onye mgbe bụ maka nọmba nke first bank n'isi den ma mgbe esechere permanent site dịka stadọm ndị ọcha ebe anyị agba bọọlụ ekowere m ya na be m eso m kwafee site ihe ọ na-abịa ekonuko na adoration na ebunye ewu iche elu na onye ngwụrụ agawaghị ije mbaka arenji ka ọgwụ enọgide bunye nke na onye kpụrụ isi afọ agụ ụzọ na adoration arenji ị na-anụ Eh, the only thing ị naghị eme nke pụta isi mmadụ na afagịrị mma kedu onye bụ ife anyị nọrọ na patana nke ahụ mana ọkwa patana nọgide ebuli onye wichi ya elu na ngwụra gawa ije ịnọ na nke ahụ ị wee bịa sayị na-agbara gị egbe yes enwere ike ịgba mmadụ egbe ma mgbe atụna gị mana nke gwazi anyị mana nke pụtazi egwu anyị isi anyị na-agba gị ya bụ egbe baịbụl wee wọrọ dị mgbọ arịnji scam atụkwasị gị AK47 mgbagbagbagbagba baịbụl wee wọrọ dị mgbọ asị asị n'anya anọ m na sik bed wee na-eme dise eh, wee na-eme vidio ya bụ ụlọ m ihe arụ na mbịasị ụlọọgwụ na arụsị tritment mpụta echi nso onye igbo na ha na-agwọ ya ma ọ na arọbụnagụ na-agwọ ya ihe ndị nna anaghị gwara ya na-agwọ ya bụ gịnị ndị dibịa nke ndị oyibo kpọrọ dọkịta na mbaka a na-eme ihe niile a na adoreshọn gị na onye ngwụrụ agawa gị ije ejetesiri m ike m wee jụọ gị onye itiku ka ewu abụ ọgọ gị nwoke ana m anụ nwaanyị n'ofe iyi ọ dị very close to your house now at this moment onwere onye amata onwere onye ofe iyi onwere onye ugwu na agbọ onwere onye ama okoro the whole village isi mere ikpe ekiri chukwu dalụ ngwụlọ okpuru isi gị nwa bụ mbaka kpegoro ekpere ka ọ fụkpa ụzọ ma o kpere ekpere dalụ ngwụlọ ka ọ gaba ije till date mana abịa na itikuta anụ ke ndị na-agba ọkada igoyere meshin ha ka nkụ ke ndị dash ego ha ka nkụ that is ndị ebe a ka m ka anyị nụrụ ka anyị kwụsị idesiv ndị be anyị ka m gwezie gị ihe na-ewe gị iwe ama m onye na-agwa eh, evangelist nwa bebi nwa vejin ọfụchara ha ncha mechie ha ncha eh, vejin ọmaghọ nwaanyị ọya nwa ka ị na-agwa ya ka m na-ekwu na ndị iji agwarị mana ọkpọ ọkụ kịta ihe niile igbo ji biri aka brainwash in the name of Christianity na igere ekpere maka onye igbo ekpere meziri onye igbo bụrụ onye ahịhịọ nya nwachi ya ncha kịta nwanne ya nwa bebi na-amara nwa vejin ile ife na-abịazi adareshọn gị kịta nwa onye ga-eti aka 1 million pụta nwa oso ya isi so onye osi na okpokorogo kọstọma gị niile onye nwa na-ewute gị maka ife ị na-eme ka ọ na-emekwa nwere dị iche mgbe nke fada ihe iheda nke nke wuru ewu n'ele ele ee ọ bịagwara dịkwa ka gị nwa bịara chịkọrọ kọstọma mgbe ahụ so ihe na etọ mba eto kịta ụtọ na ya ibren wọch ndị be so ihe wutezina gị o nwere ihe dị iche gị na ya na unu nwere idea na aha jizọs nọ skam so anyị nwakụ iche ya azụ na omenala biko na omenala gwara ya eziokwu gwa anyị ihe amado ọha na-alụ nọọ nsọ a na ka ọ na-asọ gwa anyị ebe ọ na-arụdobe ọrụ mana ụnụ bịa sị na jizọs ga-eme nke kịta ya jụọ gụ na ajụjụ gosi anyị onye vileji anyị onye ụga gosi anyị onye ụmụuche onye ụmụnze onye ekwuru ọbịa onye na nke ebe a onye agụlụzi igbo dalụ ngwụrọga dị iji anyị tụrụ gị ju kwestọn gosi anyị onye ngwele sosi anyị na-enweta n'aka unu bụ ihe mgbu ihe mgbu nke TB Joshua ụlọ kolapsị gbuo ụmụnne anyị ndị igbo gbuo most 200 something people adoration nke gị kwa azọgburu mmadụ 14 ndị niile na-anwụ na adoration gị anyị macha vileji fa ngwa kedu vileji onye kpụrụ isi gwọrọ ya tru your own adoration kedu onye ntara ngwa ụlọ imere ka ọ gaba ije maka ihe niile nwụ na adoration gị azọgburu that time anyị macha vileji ya gosi anyị vileji onye nke ikpere ekpere dara ngwa ụlọ ọ frustration eme ndị ojii unu ekpere ihe ekpere ha nweta ihe ọmechasị na ekpere unu kpere scam onwere ihe ọ na-arụ anọ m n'ụlọ gị don pray ana m ekpe ka ọ gwụrụ ọrụ no emego m test medical reporter suggest ga gwa ya agba m ada agbago m agbachara onye ndị mma mgbe a na-eme m test ka m obi n'aka maka lungs m ebe anyị na-egbu m si bụkwa na kidney problem eme m kidney function test ọpụta kidney ma dị clean nkutugodo maka ama m na ọ bụrụ kidney m na nwoke agbajebe nje zuo ike n'idodo m transplant as passport after 10 years of fail kwa mbidokwa n'isi no ndị ewelu m na kpolo m jee na ọnobi ndị ichie mana unu mere onye ya zara aza ụna na-eme ka ịghọta na ihe mere eme na ihe mere eme na ihe mere eme iku na-ejugo na na nke nwanne anyị nwoke nke nọ n'uke azaman nke ji azaman ma lọkịta onwere akaụntụ nọmba onwe fọrọ onwe m akaụntụ dị kanada ma US ma London ma Norway azaman ka anyị e ji mara ya kịta reverend fada zaman nke nọ n'uke na-agbago owo ka nkịta mgbe azọgbu mmadụ na direction nke azọgbu mmadụ 18 so pence ka anyị na-enweta from unu mmadụ 18 na-anwụ na nke amasị ebe na ife ncha villages fa ngwa kedu ndị unu gwogoro ọya na anyị chọkwara ifu village fa ife na-enwe na nke TB Joshua amacha village fa ụnụ bụ ụmụ igbo ebere unu na-eme elu m ihe ndị ụka megwagbu na maka nsi funu n'anya tụrụ igbo love themselves m merụ ndị ka egbugo ndị mmadụ karịa Boko Haram free ya ndị fada ha niile ha ndị ogbu mmadụ enweghị Jizọs anywhere to heal your disease to solve your problem problem ọbụla mmadụ asọvụrụ gị nakwa ị na-anụ problem ọbụla and marakwa na ụta nsị n'ụlọ ọgwụ kịta ebe a n'anya e nwere level sickness a na-etiriti dobe na Naịjirịa ọkwa nwere idea Naịjirịa nwere level of sickness anyị emedobe i nwere na nke karịrị nke mmadụ onye n'ime anyị ji ego fly out ọ bụ na isi na kọmuniti na kọntrị bụ na-enwe level sickness a ga-agwọtanwu na ọ bụrụ na ọ gafe orure n'otu anọ iwu na ị ga-eje kọntrị ọzọ ka m gwa gị ibe useless human being anyị chenile dị very useless anyị bụ useless human die useless dị ihe nwere ihe eji eme ya bụ chaff people that can die at any moment enwe ka o ji ewutela anyị ma ụmụnna anyị n'obodo oyibo ka ha ma na iji obodo oyibo abụrụ miracle anyị nọ nwaanyị na-eritere times in a day ka anyị na anyị just dị opportunity nweta the money kedu ka anyị ga-esi unite onwe anyị ka anyị bulite ụmụnna ya ndị a ndị downtrodden ndị ihe na-esiri ike enwe ka anyị ji bido omenala bụ ụzọ eziokwu adọ na wọk ọya akụ ụka kwesịrị ime ụka kwesịrị ịnapụta anyị nwa bụ yong yut na-agba mbọ iwu were ebulite ụmụ ogbenye ruo skuul pọpịpa na-agụ ruo hospital nwa ambulance everywhere otu awada dị kịta sị na bishọp nyere iwu si si taya striti awada niile ka m gwa gị eziokwu ya to ya dị ga-ebido tụwa ego ya dị nka na ya dị nka face to face atụ ego ataghị ha dị ụzọ ụka nwere very big role to play in our life our better mana because na frustration anyị na-enye na ego ma anyị na-ata afụfụ ma ihe na-adịrị nọ m so gị na nwanne anyị nwoke dị modern arrangement na enwe kịta na enwe the highest arrangement onye afrịka ngwa gị efere black man nwere nsogbu agbajizinere ndị ụka ha ma solve nwunye problem join omenala bụ ụzọ eziokwu na ndị ebe anyị na-asọlve awa problem practical physical nwere onye na-enye poison ọbụla mmadụ nye gị ihe dị acidic na ihe dị poisonous nwa ya kịta tabie gị lumps or kịta kịta bleed we na o nwere poison mmadụ na-enye mmadụ ya ya 3 days 4 days 1 week 1 month ọ bụrụ poison brother ọ kpa gị zaa aza nwe nwere heart failure Chike nwere kidney problem Chike other medical things na-eme ọkpa mmadụ asa asa agwogo m up to 6,000 people ọyụ mụ bụ onye m dujere ụlọ gwasị na free enemy I was a staunch Christian before mugu anyị amụ ya na kpọ osophagus mbakarị ma bịa direction gị aja gbuo ya ka aka m na-anwụ ị na-akọnvisi anyị na-akwara afa na agwọ ya na wọta water ihe niile adịghị mma mana ihe ọ bụ drinking water yes kedu ọya na agwọ ọya na agwa bụ agụ mmiri mmiri na-agụ gị nwụọ ya nke ha na unu chabụ ofu ihe so ọ bụ maka na ọ na anaghị kọstọma na-ewute gị ya ewutezina gị na isokwu eme o kama na patani nke ya gịdachizi ọkụ gị nwa nọ kanada na anụ m gị nwa na amerịka gị nwa na europe ụwa na ụwa ihe isi ike akpọchi gị na eri dis ministres maka chineke ego gị ka ha ga-eri were iche mmadụ ga-esi odwe from Canada bịawa Lagos na na-abịa ekpere bịawa Enugu na-abịa ekpere ifela na emekwa gị yes o frustration ha ma solve ya nọrọ ala nye onwe bụ ndụmọdụ mana ife ga-eme ka ọ dị mma enwere Jizọs na-enye mmadụ ndụ ndị nna nna anyị adịwago ndụ gbuo bifọri ndị ọcha kpụrụ ndị nna na anyị leche weta Jizọs nya ke wee na-eri mụ na gị anya na enebe anyị faktọrị adịrọ ọrụ adịrọ ihe onye Igbo hopụrụ ka ọ bụrụ mmadụ bụ Jizọs chọọ na omenala bụ ụzọ eziokwu ka anyị hopu unu n'onwe anyị ka anyị ga-esi jee fụta na ihe niile na-abịa ọgbakọ na bụ ụzọ eziokwu na-eche tritmenti na ụlọọgwụ fri obere oge na anyị ga-arụta skuul fọ ụmụaka anyị ebe ụzọ na-adịghị ọma ya pụta protest ka gọọmenti rụọ anya mkpụrụ ozi ekpuchi ụzọ na ọbara jizọs ụdị ya adọrọ so ka ọ ka ebe so a ihe mgbu ka anyị nwetago n'aka ndị ụka o nwere ministri nke kwa na asaba last year tigbuo ihe niile n'ebe ahụ ka ụlọ ụka dadoro ha ncha arọchwazi ha hospital na if hospital is the solution gịnị ka ha nọ n'ụlọ ekpere eme Wednesday ndị nne na-anwụ na KTB Joshua nke ha agago ndị azọgbu na adoration nke Mbaka nke ha agago nke azọgbu na nke Ebube Mọnsọ ndị anyị na-agago ụmụ Igbo mụrụ anya solve your problem onye ọna na-eji ayọ spirit ayọ ka onweta nweta ego bụ ukpu uhe ihe bụ chaf bikos ego a bụ mmadụ ibe gị na-eme isi kemikal eji produce ya nwanne m wetu obi ala chi ọbụla ga-enye m ego taa nwa afọ igbo ewere ọkpasị ebe a na-eji rope chi ahụ bụ ọkụ chi ọbụla ga-enye m milionia today nwa afọ igbo na-ere pure water with afọ ime ụdị chi ahụ bụ ọkụ ịga ị na-enweta bible opportune ihe na-eme ka ego ụzọ dị whole citizen bụ gọọmenti ihe anyị ga na fight for a good gọọmenti jizọs enwe anything ọ ga-alụ ikpeche n'aha jizọs ị ga-eso m chenji dollar 1005 n'aha jizọs ị ga-eso m gba 650 ọ na ya ejikwa onwe anyị ọnụ witọpto ndị mere ihe niile aja agala ọnụ ọ mmadụ ibe mụ na gị mana gbasasara anyị ndị yoruba bụrụ chọọchị bute na ala igbo na-evukosi ego ndị igbo ndị rom vute chọọchị na-evuru ego anyị na-ana omenala bụ ụzọ ezokwa bịa akwa di ya ka anyị jenereti ego n'ime onwe anyị mezie ebe anyị emezie ebe anyị emezigo m igbo agwụgo m ndị igbo ọya I love you so from unu n'anya so much onwere onye ga-anọ ndị ama isu n'igbo gị nwa na ha asị isi jesus Jizọs nwanne bọsọ ya ga-atụ gị <laughs> bọsa ga-eme di gị test asị na onwe kidney problem nwanne jee chọọ akwa white bọsọ nwa gị ga-enwe kidney failure nwunye gị chụọ akwa white kwa dobe weta akpati asị gị na aha Jizọs na ọma bịara gị asị asị ihe anyị ga-eme bụ mmadụ ọbụla dị ndụ na-eri nri otu a ka ọ ya dị ife anyị na-eme n'omenala bụ ụzọ eziokwu nji agbarụ mba ka anyị nwee standard hospital gas ọya ahụ bịa eje triti ndị ọcha ekwipụrụ dia line jee na Texas today jee na California jee na Manchester na UK today ekwip go villages fa mmadụ na ọya ga-abịa bịa na ambulance kpam ewepụta ọya n'oge ịdị ndụ nke a bụ ndị ụka werigide anyị anyị nwụọ because of poverty before abịa na ego hụ reverend fada before abịa na ego ọ na-adị family ego na ụgwọ iji ụgwọ means what nwoke na-abịa voluntarily asị na iji ụgwọ ngwa anyị kpacha nwa 20 something years mo because of poverty igoro ji na ọkụkọ jee tụọ mma mmanụ n'ụka ọga ịbụ slave mepee na anya ụmụ igbo so pens ka anyị na-enweta fọm ndị mmadụ na-eke gbu na nke TB Joshua mmadụ na-enwe na nke Mbaka onye enwe na nke Ebemonso ihe niile anwụ na anyị masị ebe na ife ha gosike na anyị ofu onye dalụ ngwụlọ okpuru isi n'obodo anyị be anyị igbo ha gwọrọ ya na-atụsi ozi a ana m agha agwa gị okwu a anaghị eti mkpa iji erizi na n'ọrụbeghị gị wepụta ụtụ dịwọlọji gị ọfọ jee gbawa mbọ ọnwụnwa bịara gị folo di due process sọvụ ọnya ka ọ dịrị anyị na mma na afọ na nkwọ si na ha chukwu oke abịa na ndị mba na ndị egede ise ọmaka merụ m igbo na alụ